anyị na gị nọ na agbadaala ala nke dị narị na Anọcha lokal gọọmenti dị na Anambra steeti Naijiria n'ụbọchị taa anyị bịara ka anyị hụ ụmụ ihe ndị Igbo gboo ji wee bie ndụ dịka ha si wee bi maka na anyị ga-esi ebe a wee kọwaa ka Igbo si wee malite dịka unu si mara anyị agụrụ agụgụ Igbo ghara itinye obodo abụọ ya ka unu soro m ka anyị jee ka anyị jee fụ ihe niile ndị Igbo gboo ji wee bie ndụ ha dịka o si wee bido ngwa bịanụ ka anyị gaa nụ ka anyị jee hụ ugbu a anyị nọ n'ime ọdịnala muzium nke dị na agbada ala n'ala anyị na onye na-elekọta ebe ahụ na nọ kịta gwana ya onye nwanyị ya kọwala ihe niile dị n'ime ebe a na nke na agba ọrụ ọ na-arụ wee bido na mbido wee rue na nkwụsị ọ bụrụ na ị na-anya nri kịta ma nke mmadụ n'ihi etu ndị nri si wee chi igbo lana n'oge gara aga wee ruo 1910 oge ndị ọcha ndị Britain chụbere ọchịchị eze eze and the approximate period red eze izizi anyị nwere na bụ nri ifukwa anyị 1043 to 1158 onye ọzọ bụrụ ori n'amoko fọrọ ndị odo village 1090 to 1151 ọzọ bụrụ ori ife from obeagụ nyenwa unifai nyenwa kpokọtara aga na aka Ngozi na Diodo ọ wee bụrụ ofu obodo ọ chịrị na 1151 wee ruo na 1252 ọ nwụrụ eze nre ọmalụ fọrọ m vileji wee wee wee chịa bido na 1253 1299 ka ọ nwụkwara ndị ọfọ fest agbada na vileji wee were emechie nye nwa rapụkwa ndị ọgbara onye so fọrọ m agụ maka ọ na-agara ọ na-aga vileji by vileji Eh, onye so nwụchara ọ bụrụ nri anya mata uru ọchị nri fenelu agbara nri agụ obe agụ nri afịa na nri alike ọ na-agbọchi n'okwu oge pasọbara ya zọla ọ na-agba mechie nwụọ sende na 1677 to 1700 kala nwụchaziri nri ezinụlọ agbada na oh wee e weghara na 1701 to 1723 emechie nri ewelite m fụrụ na agbada na wee chịa na 1724 wee ruo 1794 nri enwela na first onye ọba ahụ wee chịkwa na 1795 wee ruo 1888 ka ọ nwụziri nri ọbalike oru ọjị wee chịa from 1889 wee ruo 1936 oge nri ọbalike nọ na tron ka ndị ọcha batara ma wee gharị arụ gharị arụ gharị arụ na-achọ ka ha kweta n'ibe ha kwuru na ọchịchị ndị ọcha agakatazi anya arụ nyenwa wee si na nsogbu adọrọ wee subere nsọ niile jikọrọ ndị Igbo wee si ndị ọdịnaza abịabechiba o bidozie oge ndịrọbalike gabesịrị ka ndị jụọfọ sekọndị banye ya tabansu dere tabansu dere na achịchazi anwụọ na 1987 ndị enwela ana di sekọndụ n'ugwu dị egwu onye si obe adụ vileji nyenwa na ogige Igbo eze ndị kịta ọ banye na 1988 wee lụta so na-etu eze nri si wee dị nke a bụ ebe a kọwara life history ha na iji nwaanyị kpọọ ya ịghọtacha anya ọfụma ife a ka a na-akpọ eze rezoya head representing past kings of nri ihe a na-akpọ ha collectively bụ nri menri ihe na-abịa ifuchi ichi ha gburu na ugboro ugwu ịsatọ na-abịa eze n'isi nke a bụ mgbe a rere ndị eze tigburu nke enwetara ogbu ha ịbịazi ebe a nụwa bụ showcase a bụ ebe Eh, Njirimara na first nke chere na 1795 wee ruo 1886 ngwongwo e wetara na palace ya ka ọ nwụchara nke a wụpinchu ya ya bụ Njirimara na first ị na-anya n'okwu ife atara ọba ma ọtọs o jiwara eji akpụ alụ ma ọhụ mm, ma eh, irena akpa nwefu ebe ọ na-akọnye ngwongwo na ngwongwo ife niile na-adịkwa na showcase a dịka nke ọ bụ ihe o yuzu n'igbo ezie n'obu ya oge ọ nwụchagara mgbe ọbalike wee banye nke a bụ ọbalike n'ogbu ya nke a bụ ihe a kpatara n'ogbu ya ka ọ nwụrụ ma mgbe anụ o ji anụ nwa ya ma mgbe agịrị ma ọ tọsị na ihe niile ngwa nwere mgbe ugbu a ma mgbịrịgba ọ na bụ ihe dị na palesi enwetara e, ọ nwụchara nke a bụ tron oche eze tabansụ na-efote ya ebe a His Royal Highness Adansu Bijọfọ nke ịbụọ Ezere. Ọ banyere na 1937 nwụọ na 1979. Ihe anyị n'ime showcase kesa ekwuchara ọrụ ngwongwo enwetara na Paris ọba ma akwụkwọ ọbara ma anya ma mpaghara aka ọrụ enyi ihe niile anyị hụrụ na a bụ ngwongwo akwọtara na ma na Nke a bụ ugbo o ji ọra na

royal drum aba nzude nke a bụ shadow wooden object with ichi marks na-eshi o ihu ndị eze chịburu ndụ n'oge gboo nke a bụkwa ngwa agịrịga eze na ọfọ na alụ o ji wee na-achị nke a bụ foto ure enwela na sekọnd obodo egwu onye so 1988 till date enwere na turo nke taa ihe ndị a bụ ihe enwetara na palace ọ bụzi na ọnọcha jewe ire akpọtazia gwongwo ndị ọzọ wee duzie ebe anyị o were dịka nke ndị ọzọ nke a bụ mgbe a gara ya ị na-anya ebe a events in the palace iwe ahụ pk eso na palace abansuden and the palace ndị enwere na sekọnd wuobuda egwuregwu ọ foto ese iji wee na-egosi etu e, esi wee mee emume gbasara ịgụ arụ eze ya bụ okwu ọ bụrụ n'oge gboo mmadụ echiche chọọ iche echichi ọzọ ị ga-eme echichi ahụ mana tupu iwere emume amalụrụ alụ ị ga-egote okobo a okobo a bụ ọ na-arụ ọrụ na abụọ nke mbụ eji ebe oche inwe ike na ananya

ihe niile ifuru ebe a bụ ihe ndị Igbo ji eme emume dị iche iche emume dị iche iche ma ọ dụ na ndị ji eji ire n'oge gboo ọ bụrụ imesi ike ọ na ma anụnụ ebe mmọnwụ ji achụ ụkwụ ma oche mmụọ ma ọkwa ma ọfọ amachara amacha ma mbụ enyi ma okuku ma ihe njiri ji abụọ ọnụ iko mmanya ma okpokoro mbe ma ọkwa nzu ma ọkwa edo ma gbanwee ifu ihe niile anyị hụrụ ebe a nwere ihe iji eme mme ọda ancestral ọda ya n'iru ndị ichie iwu eji akụchi ihe niile na ọnya ka eji were eme mme dị iche iche nke bụ ekwu ọgbọ ịbịa na ndị nwere ọgbọ eji gret ọgbọ ọbụla na-enwe ekwe ihe ahụ symbol of authority symbol of power ọgbọ ọbụla ga-enwe ekwe ma na ihe ejiji kwuru ọ bụrụ na o were ebe ọgbọ chọrọ ije na ma ọ na onye agha akwa onye otu iji wee gosi na onye otu nwụrụ ma ibe na-achị ime na ndị ọgbọ nọ ide ndụ na ọchịchịcha aka ncha na nwụcha a ga-ebute ekwe ọgbọ ama na iziọma ibe agha na stọ anyị anyị nwere about 15 eh, bụ ekwe Eh, ejikere eh, nke a bụ ikpe ọkụkwa mana nke a bụ eji eji abịa ọ bụrụ na onye na-eme omenala na na bụ njem nwụrụ na a ga-etinye ihe a na-akpa yam festival emewe mmeri ji ọfụ na a ga-eri egbo efi egbo etinye abada abada atụ ya egbo na-egbochi ajọ ihe abada ya eme ka ndị ọwara ya ndị ile ya abịa emume anwa ghara inwe nsogbu onye rie nri ka ndị oyibo anya arụ ka ọ ghara igbu elu mee ndị ọnụ dị iche iche nke anụma bụ arọbụnagụ a na na mgburu ọbụla arọbụnagụ a na na ọ na-echede mgbu na-eme ka e nwee agamnihu na mgburu mana kita tanonga makana bukan waktu otutwana zin ini mana wuluge gum lo na yitu waro kana kana tebe ne che isunu na manche den karu ma bu akwado okwa no gemuk bu ani apa apa akwado akwado yang punya god of regeneration and productivity oh yang ndo chana kwe aye bu na amu amọ nwoke na ngwuru awụ emegene egbu onye egbene wee kene mgbe ihe ọrịa ka nya nwatakịrị ahụ nwe ogologo ndụ nwaanyị ike nwekwa agamnihu ọ bụrụ na amụọ nwaanyị enweghị eh, nwunye ọkụkụ wee kenekwe ya bịọkwa maka ogologo ndụ na arụ ike na agamnihu ya nwa so akwa ya ọmụma na-enye aka ewee mm, na-enwe ụbara ụmụaka na arụ ike mana mm, maka na ụka bịaziri kịta dị anaghị ọtụtụ ngwuru anaghị eme akwarị ana na-azụkwa ọmụmụ ụbara ụmụ onye mụta ya ịtọ ma ọ bụ na ọsụ na ozugbo mana ọ bụ n'oge gbo a na-amụride mụọ iri na ịbụọ iri na ịnọ Eh. then nke a bụ nke a bụ akọ na uche agwụ ọ bụrụ na anwụọ nwatakịrị ọ na-eme agalaghị nne eme gịnị ee e, achụọrọ ya ekwensu pieri ya akọ na uche agwụ ya ka o nwee uche akọ na uche ọ ndị na-eme mmadụ na mmanụ maka ya ebiri enye bọsị anyị emere enye bọsị eke anyị ọchukwu ka o mee ka nwatakịrị a mee gịnị nwee uche ọ na-eme ka mmadụ enyere egwu ekwesịghị ime ka a bịaziri emezie ọtụtụ agharị agha dị iche iche n'ebe ụmụrụ ụmụazị kịta mana ọ bụrụ oge gboo ọ bụrụ na nwatakịrị na-eme agharị agha emeri emume ekwensu piri ya akọ na uche abụ obere ka mmadụ nke a bụ ekwensu ogologo ezi the develop the highway in the past ndị igbo na ahụ ha bịakwa efi onye debe na nzu mgburubebe kwa arọ ma ọ bụ ọchị travel jebe mba dị iche dị agha ogote akwa ọkụkọ igbo kwụwa anya wụsa mmiri n'ime wee gwu ya ebe ọ na-eje egu ya na ya chọrọ ka udo onye ka ya e jee nata n'udo na enwe nsogbu ọbụla anya ka a na-akpọ eh, nso ogologo ezi ọ na-achụ ekwensu na ọgbọ na okene n'ụzọ den nke anụnwa bụ <clears throat> abudi ọ bụrụ na onye onye na-eje ụka nwụrụ mana a chọrọ imeri emume omenala ịnye abudi n'ala na geti esi abata dịka mkpọ nke a bụga dere elu rate mana nke a na-enye na tinye ọkụ ome abalị na anọ ọ bụrụ na etinyere na fraịde fraịde satọde sọnde mọnde ụtụtụ mọnde megịnị agbọpụ ya ịtụ uwe onye na aja agụ ịrapụ ebe a n'ọkụkụ nọrọ ebe a walele owete ọ ọbụla nke na nkwụ mana ọ bụrụ na enyi enye ebe a wọ prọtekt dị e kọmpaụnd oge ahịa akpụ ya bụ onwe onye ji aja ihe bata ma ọ bụ ajọ mmụọ na ajọ mmadụ ndị batacha ụkwụ bata ajọ ụkwụ na ọ ya ọ ya ajọ ụkwụ niile batara ebe a nke bụrụ akwa ọkụkọ igbo akwa ọkụkọ igbo ka eji ajụcha ibe ọ bụrụ na onwe onye bala ebe dị anya ma ọ ihe ife n'isi ugboro na ife onye na-agụ isi oyi ugboro na ikwuo si ajọ ibe ya yiri ma ọ wee be na onye mara ka ọ daa ka usoro akwa ọkụkọ nwa jebe pịawa ya ewe Udene udere na-eyisa akwa na oke na nwunye andị ọ na-eme osisi tọlet sitere e enwe n'obodo ka ọ ga-eji ihe oyiche nyere akwa nnukwu agwọ ojii ya na a ma na-echi nchefu 18 tupu and ibe ji akwa ude na-emewu na ọ na-awa abịa onye ebe enyi poizin na mgbu ma ọ n'ubi mmadụ na mmadụ bịa ha na-agịbịa na ihe ibi emebi akpa obere okwu isi ọhụrụ mmụọ ọhụrụ mmadụ nwere isi dị ebe a jesobe onye kewa ebe a kewa mme ndị okenye na-eti na akpa were eje ebe a na-eme mme onye oje kewo eji ahapụ nke eji echi mbe n'oge gboo a na-agwa bịa nwa onye na-enwe arụ mgbe ezinụlọ ewere agụba gbafuo onye arụ itinye ochichi wee megide wee meri ya mepụtaba mmeri blak kewu iko mmanya kewu mbe a crafty animal kewu oche ndị ndị nze ta ji anụ were akpa sacrifice nke bụ ike nka nke bụ mkpuede a na-etinye n'okwu arụsị nke na uwe ọgwụ dibụ ụlọ ji were echedo ezinụlọ ya kemgbe ogene mgbe na-abụ e ji agbapụ ndị mmụọ ịbịara akụrụ anya gbom gbom gbom gbom ndị mmụọ ezuo iwe gọwa ji wee yọọ ọra ayọ nke wụ ọfụ ekwensu nke wụ nzu klechọk ya na edo ka eji ayọ ayọyọ na ala Igbo nke wụ ụkpụkpa ma ọ ugiri eji agba aha nke wụ ekwe ụmụ ọkpụ nke bụ the former king of Igbo land eke eke oyi afọ na nkwọ na-ejibe mana oke ewu akpala ekweghị ebe a nke a dịkwa bụ akwụkwọ e ebedede ịgbakọ onye na ngwurube nkwa na-efu efu etu ahụ ikuku si ebi ego si na-achụsa ajọ ibe na-abata na nke bụ ogwu egbe a na-edebe na ngwuru ọ na-echedo ngwuru maka ajọ ihe nwere ike imele nke bụ ọkọ nkekọ 9 nke ọ dị a na-echi ya ka echichi ichie nke izizi ifeidebe ichie nke ịbụọ nkechi nke ịtọ nke itinanị iji nyere echi ugbo itinanị ịma na-echigo ichizugbo nke we ọfọ amachala amacha consecrated one iwere edebe na ala wee yọọ ndị iche ya yụọ ma ọ chukwu a na-anụ ya nke wụ ọjị kolanut ọjị igbo ọjị igbo ka eji ayọ chukwu e ayọ eji anụ iyi eji aba eji eme mme dị iche iche mbezi ebe a nke a bụ objects of personality cult ihe na-ede ebe a nke of various sizes nke bụ okposi ancestral god eji wele ayọ chineke ayọ na ndị ndị ichie ndị a bụ ikenga ikenga nke a bụ arụsị eke maka eke bụ isi ụbọchị o nwere arụsị ndị na-ebi ole na anagị na-enye ya nnukwu ike ọbụla ọwa ọjụjụ anya arịọ ndị a bụ ceremonial iron lances igwe akpụrụ akpụ eji eme mkpe dị iche iche nke wọtọs ụmụada na ndị adama nke wọtọs bụ iji ekwu alụ ogbe ebe mere alụ na n'ihi ọ ọ ndị ka a ga-akpata aga mmeghe a na-akpọ

nke a bụ wooden carved wooden panel onye ọbụla bụ onye Igbo ma ọ bụ onye erichiri echichi Chizuru ga-aka abịa dewe na his temple na obu ị nara abata na temple ozugbo ịfịa ihe dị n'ihu aka abụtara ya bụ ichi ichi mba dị iche iche ma ichi nri ma nke na-emi ma nke ụmụdụ ọka obodo dị iche iche na-egbu ichi a na-aka abụcha narị ọgụ n'iru obodo ndị ichie na n'iru ya ị nara abụta na tebụl onye aka ibu ịma na onye achịziri echichi iwe dị na awụ ngwongwo na ngwongwo agwụ agwụ agwụ ambivalent spirit agwụ ambivalent spirit sometimes ọ na-adị destructive ihe ọ na-emebi ire sometimes ọ dị constructive odozigo ibe so ị na-adebe awụ ugbo ugwe mbekwa agwụ uriyi oke agwụ nchi agwụ ndị nwaanyị agwụ okuku agwụ iko mmanya agwụ nzu agwụ e, edo agwụ ọfọ oke na agwụ mgbịlịmgba agwụ ugbegbe agwụ ndị nwaanyị agwụ akọ na uche agwụ isi eme agwụ e, iko agwụ ji aṅụ mmanya na ọgwụ ọgwụ ji eje ihe ihe na-aga ebe a bụ ngwongwo na ngwongwo agwụ ịgụọ ihe dị n'ime n'ime the labele na ime ifu ebe ọ kọwachakwara ya based on the numbers ifu ebe so ihe na-aga ebe a bụ particles of agwụ eh, na agwụ ambivalent spirit ọ dị etu a o nwere ike ime etu a nakọta omekwa etu a onye mere na ịbịa mgbe anyị ndị ndị na-eme emume agwụ ọnwa agwụ na jun stroke julaị mgbe ụfọdụ a na-afa sacrifice agwụ in the early morning of the day a na-eme dị agwụ ndị na-eme omenala ahụ omenala emee ya emume a ga-esi ụkwa ọfa atọ iti nye mmanya ya onye arịrịọ ka ọ na-ekulu da na onwe ndị ya nwa abụ na-enye nsogbu ka ọ ghara inyeziwe nsogbu ka ha mewe ka mmadụ n'oge ifeze jezie nwetiezie mmanwụ wee mee emume wee konkludo the ceremony of ime abụ and other igbo land